Ndị Igbo na m ntị, ihe na-akụ ugbu a bụ oge nlara ụlọ. ekwekọ amagba ama agba. Ọ kụọla elekere nlara ụlọ nke oge ndị nlara ụlọ n'oge ndị Igbo ke redio Jovika TV. Ke ihe m ji okwu ihe a, ihe a bụ ndị Mbaise na-eme mmemme. Ọ mmechi afọ ha ka ọ wụ mmemme iri ji ihe ọbụla ọ wụrụ ha na-eme mmemme wee a họtelụ na Houston Texas na-eme ememe ha na-eme njọ na-eme ngwọrị na-aṅụ mmanya e e nwere ka ị ga-ahụ na mmanya bago de n'iji ọka nọ na-eme ihe enu ndị ọcha eburukwa ihe oriri ihe a ha hapụgo ụtara akpụ ụtara akpụ na ụtara ji ha ga-asụ rie ha agaghị zụọ ndị ọcha bikos ụfọdụ họtel ga-agwa gị na ga-ebubata nri ọzọ na ọgwụ na nke ha chiri ha emekwa obe rie kwụ ụgwọ nri ha kwụ ụgwọ mmanya ha kwụ ụgwọ ihe niile ha ndị a niile savụcha ndị a ṅụọ na de ọkara mmemme ka a na-eme ha kpọrọ polisi ha sapụ a na-ajụ gịnị ka emere mere nwa onye kwara agwa ihe e mere na achọ ya ego ha kwụkwara aga enye ya ama ma sọ 90 something dollar ka sọ 9000 dollar ka sọ 90 dollar 19 dollar 19000 dollar ka chi Ihe ndị a niile na-egosi na oge nlarụ ụlọ erule ndị Igbo ka anyị n'ụlọ asị onye ọbụla unu ga-asị gụnwa kwara hapụla Amerịka let your ka nsọ ụka na bekee let your presence be felt at home biznes ahụ ị na-eme na-enye gị ego anyị chọrọ duplicate ya n'ụlọ ọ ya wube rute ụlọ ọwụ ha akụrụ ụlọ akụ gị rute ụlọ ihu irutebe ụlọ mana ọ nwụ na igbo erute ụlọ akụ erute ụlọ so ụfọdụ ha akọ ha nọ n'ụlọ mana ha erube ụlọ biznes aha na-enye gị ego bịa nye anyị dupliketi ya n'ala Igbo ọya ọya na-ekwu okwu ya ka ọ bara gị bara onye ọbụla ọnwụ ka anyị na-elere gị bulata ọkpụrụ ọrụ anyị ụlọ elu ọkụ na-enwu na ya nso kọmpanị anyị na-abịa elere tv na nke gị ka ndị ọzọ sokwa na tv na their own bulatara anyị kọmpanị ahụ na-enye gị ego kọmpanị ahụ iji arụpụta mmanya iji arụpụta ihe niile achọrọ ka ọ dịrị n'ala Igbo ị nọ na legos ị nọ na Amerịka na ugwu Europe le bulatawa na ihe ụlọ akparịala ya ọtụtụ le ihe e kparịa humiliate ya ndị igbo anyị what a shame well ebele m ha ihe ndị a niile na-egosi na na na-agwa unu gaa mezie na ebu unu gaa mee na ya that we can make ala igbo ya wụrụ London ya wụrụ America ha chọkwa ịgba ha agba visa bịa ala igbo mgbe oge ga-eru aga m egosi unu the video because ngosi video na asị copyright asịkwa copyright asị ịchọ the video gị gaa na my page da gị nwa ya chaatịa m sendere gị gị hụ ya gị otochi disgrace ndị mbise n'ihe awụ ndị Igbo ọ na-ewe m iwe ndị Igbo ihe na-akụ ụba bụ oge elekere anya isii nke oge ịlara ụlọ n'oge ndị Igbo ka redio Jevika ụtaba ha nọ n'ọnụ